izuru oke n'ebe m nọ izuru oke n'ebe m nọ izuru oke n'ebe m nọ n'etiti ha siri ike ka ị na-egosi onwe gị ọ dịghị onye dị ka gị zuru oke n'ebe m nọ n'etiti ha siri ike ka ị na-egosi onwe gị ọ dịghị onye dị ka gị izuru oke n'ebe m nọ izuru oke n'ebe m nọ izuru n'etiti ahụ siri ike ka anyị na-egosi ome gị ele ọ dịghị onye dị ka n'ụlọ papa izuru oke n'ebe m nọ n'etiti ihe ekweghị omume ka anyị na-egosi ome gị ji ọma ọ dịghị onye dị ka esebe izuru oke n'ebe m nọ eze izuru oke n'ebe m nọ izuru oke n'ebe m nọ eh, papa izuru oke n'ebe m nọ izuru oke n'ebe m nọ chimoma izuru oke n'ebe m nọ ọ dịghị onye dịka gị ọkaka izuru oke n'ebe nọ amama masị amasị n'etiti ha siri ike ka anyị na-egosi onwe gị chibo ọ dịghị onye dịka gị e. izuru oke n'ebe nọ izuru oke n'ebe m nọ ịka mana m sokwa ya na kila mana makoso izuru oke n'ebe m nọ oh, oh, n'etiti si ike ka ị na-egosi onwe gị onye nzọpụta mee ọ dịghị onye dị ka gị eze izu oke n'ebe m nọ ịpa na mana attorno passi la maiena